udo nke chineke nke kachasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị ememe abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọọrụ ndị Life wọd redio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba ụwa niile gbara gburugburu nke mba afrịka na site n'ime ologweru na ime ibadan nke dị n'Ọyọ steeti naijiria ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ọzọkwa ka chineke tụkwasara unu ndụ n'elu ndụ n'udo na amara nke kachasị ihe niile dịrị unu n'oge dị ugbu a n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya na akwụkwọ nsọ nke chineke na aka anyị wee mee ihe olileanya ihe ntụkwasị obi na ntụgharị uche n'ụbọchị nke taa anyị ga-agụ akwụkwọ ọlụ ndị ozi isi nke abụọ na amaokwu nke iri anọ na asaa ọlụ ndị ozi isi nke abụọ amaokwu nke iri anọ na asaa ọsị ha na-eto chineke ihe ha na-atọkwa ndị juu dum ụtọ onye nwe anyị na ha kwa ụbọchị onye nwe na-atụkwasịkwara ha kwa ụbọchị na ndị a na-azọpụta ka chineke were ebere na afọma ya gọzie okwu nke ka anyị fụ ndụ n'ime ya fụkwanye ọganiru na ihe mgbanwe pụrụ iche n'ime ndụ anyị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị emem na ịga n'iru na ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ ịga n'iru na nzukọ kraịst ma na ndụ mmadụ ma n'ihe ọbụla nke mmadụ na-eme o kwesịrị ka onye ahụ na-afụ agam n'iru o kwesịrị ka onye ahụ na-afụ mgbanwe nke pụrụ iche iji wee na-egosi na mbọ nke ya na-agba abụghị ihe efu ọ bụ na ile anya na ndụ mmadụ efu na amụọ mmadụ oge ruo mgbe ọ ga gbewe igbe ogbewe igbe ọ ọtọ mgbe oge nke ya gbaga ije mgbe oge eruru wee bidokwana ime ihe kwesịrị ka o ya eme dịka mmadụ obido ego akwụkwọ o bido ego na mmalite ọbụna ndị na-etewa sileti mgbe nke ochie o bido iji ihe akara ka were ede ihe oge na enye ya ule akwụkwọ ọ bụ na o nweta ihe ekwesịrị ka o nweta ebugola elu tinye na klaasị nke karịrị ebe ọ nọ na mbụ ịga n'iru bụ ihe kwesịrị ekwesị na ndụ mmadụ n'ihi na ọ bụ na ịnọdụ n'ọnọdụ ọbụla ma onwe ihe ọbụla ị na-eme n'ụbọchị ruo n'ụbọchị site n'izu ruo n'izu site n'ọnwa wee ruo n'ọnwa sitekwa n'arọ wee ruo n'arọ ọ dịghị agamniru nke a na-afụta ọ dịghịkwana ịga ma ihe mgbanwe pụrụ iche ndị mmadụ na-afụta na ndụ onye ahụ ebido jụwa ya ajụjụ ma lelewa ya anya n'ihi na onye ahụ bụ onye tọgbọrọ nkịtị ma onye nọ n'ihe efu o kwesịghị etu a n'ihi nke a ihe chineke chọọ ka anyị mụta n'ụbọchị nke taa bụ ịga n'iru n'okwesịrị ile anya n'ebe anyị gụrụ n'akwụkwọ ndị ọrụ ndị ozi ọ sị na ihe nke ha na-eme dị ka ndị ụmụ nke kraịst na ha na-eto chineke ihe ha na-atọkwa ndị juu ụtọ ha na-eto chineke ka ị na-alụ ọrụ ka ị na-eje ozi ị na-eto chineke n'ime ka ị na-enwe ntamu ka ị na-enwe nkụja ka ị na-enwe mgbakasị ahụ ha na-eto chineke ọbụna dị na ha na-enwe mkpagbu ha na-eto chineke ọbụna dị na onye nke kpọrọ ha oku ka onye nkụzi ha na-akpọgbugo n'obe mana ha fụtara na ịkpọgbu n'obe nke kraịst bara uru nye ha karịsịa n'ihi na ịkpọgbu n'obe nke kraịst ka ha ji wee nwee ndụ ịkpọgbu n'obe nke kraịst ka eji wee tọpụ ha n'ọgbụ nke mmehie na nke ajọ onye ahụ bụ ekwensu ndị a wee na-eto chineke n'ihi na ha na-afụ ọlụọma nke chineke na-alụ na ndụ ha ọ bụ naanị na ndụ ha na ndụ ndị nke ha ji ndị nke ha na-ezi ozi ọma ha na-afụkwa n'ihe pụrụ iche na mmekọ ha niile ọsịkwa mgbe ha na-eme ihe nke mgbe ha na-eto Chineke na ihe ndị a na-atọkwa ndị Juu dum ụtọ gịnị wee mee onye nwe anyị bụ Chineke wee na atọkwasara ha kwa ụbọchị ndị a na-azọpụta ihe a bụ nnukwute ịga n'iru na nzukọ nke kraịst n'ihi na ịga n'iru na-atọ chineke ụtọ aga m n'iru gị na-atọ chineke ụtọ o nweghị onye chineke kere ka onye ahụ bụrụ onye na-ayọ ayịyọ ma ọ ka onye ahụ bụrụ onye nke a na-akpagbu ma onye nke a bụrụ onye nke a na-enyere aka mgbe ọbụla kama ka ị bụrụ onye nke na-enye aka a gọziri gị ka ị bụrụ ngozi nye ụwa a gọziri gị ka ị bụrụ ngozi nye ezinụlọ gị a gọziri gị ka ị bụrụ ngozi nye etiti ebe ibi a gọziri gị ka ị bụrụ ngọzi nye ọbụladị ebe ọbụla nke na-atụkwasị ụmụ ebe ọbụla ka ị na-ejegharị ozi gị n'ime ụwa nka ị na-aga n'iru ịga n'iru na-esite na kraịst jizọs n'ihi na ile anya fụ na jizọs bụ ndị asị na-aga n'iru a chineke na-atụkwasịra ha kwa ụbọchị ọbụla ya gịnị ndị nke a na-azọpụta ị na-agbasa ozi ọma ka ndị nọ na mmehie enwee mgbapụta na mmehie ha ka ị na-agbasa ozi ọma naanị ihe nke ihe erite n'uru ihe gbasara ihe ụwa nke a ị na-agbasa ozi ọma iji wee too afa Chineke ka ị na-agbasa ozi ọma iji wee bulie afa gị ma ọ bụ afa chọọchị gị elu ịgam n'iru a na agam n'iru a bụ ihe Chineke chọọ ka anyị nwee nghọta n'ebe ọ dị n'ihi na agamniru nke ndị kraịst nke anyị na-ekwupụta n'ụbọchị nke taa bụ agamniru nke na-enye chineke obi ụtọ agamniru gị na ịga n'iru gị ọ na-enye chineke obi ụtọ ọ na-enye ndị gị na ha biketara obi ụtọ ọ na-enye nzukọ kraịst obi ụtọ ka ọ bụ agamniru nke na-eweta ekworo agamniru nke na-eme ka mmadụ ndị ọzọ mara ọnya lebakana anya n'ime ndụ gị ma ị na-aga n'iru nke a bụ ajụjụ ị ga-ajụ onwe ya bụkwa gị nwere onwe ya mụrụ ọsịsa ọ bụ na ị naghị aga n'iru n'ebe ị na-agụ akwụkwọ ma ọ n'ebe ị na-alụ ọrụ enweghị mbuli elu ma ọ n'ebe ị na-aga ozi nke chineke eleghị anya n'ịbụ onye nke na-ejere chineke ozi n'ụzọ nke ọ kpọrọ gị n'ihi na onye ọbụla nwere ozi nke chineke kere n'ụwa ịga etu aka otu wee nye onyinye amara wee nye onye ọbụla onwe onye chineke kere gbamaka ngozi chineke kere onye ọbụla nye onyinye pụrụ iche onyinye amara onyinye ngozi pụrụ iche ka onye ọbụla wee jere ozi dị wee kwesị ọ bụ na ile anya n'akwụkwọ mgbe jizọs na-akụzi ndị nke ozizi ọ sị na o nwere ofu nwoke nke nyere ụmụ ndị ndị ndị ozi ya na ndị bụ ihe nyere ha onyinye ka ha wee zụọ ahịa wee zụta uru ụfọdụ ka o nyere oke atọ ofu ka o nyere oke ise ofukwanị ka o nyere oke naanị ofu maka gịnị etu ikikere ha si wee dị na mgbe n'ikpeazụ ha mechara wee weta ihe ha n'uru ma ofuke onye nke nyere naanị otu jere zuo ya si na ya apụghị ịlụ ọbụla nyewe ihe na-ekwesịghị a narakwara nke ahụ wee nye ọzọ na ịga n'iru nke a wee bụrụ ka iwere were gaa n'iru ka o weta chineke obi ụtọ ịga n'iru ka o weta nzọpụta nye ndị mmadụ ịga n'iru ka mkpụrụ obi nye chineke n'ihi na ihe nke a agamniru bụ ihe na-atọ chineke ụtọ agamniru gị na-enye chineke obi ụtọ n'ihi na mgbe ị na-agbasa oziọma mgbe ị na-akụta mkpụrụ obi na-enye jizọs akwụkwọ nsọ na-eme ka anyị sị na e nwere ọṅụ n'eluigwe na ndụ onye nke chegharịrị echegharị gụnwa na onwe gị na-ege ntị ichegharịgo wee jee tinye okwu nke a n'ọlụ ka e wee mee gịnị ka e wee zọpụta ndị ọzọ ihe ndị abụọ agam n'iru nke chineke anaghị eleghị anya mgbe ị na-akụta mkpụrụ ubi nke a na-enye ndị na-enye chineke chineke ga na-eme ka ị na-aga n'iru n'ebe ọbụla ma ihe ọbụla nke itiri aka ime n'ihi na akwa nsọ mere ka amata sị na onye nke na-akụta mkpụrụ obi na-enye chineke na onye ahụ nwere amamihe nke pụrụ iche amamihe gị ọ na-akụta mkpụrụ obi nye chineke amamihe gị ọ na-eto chineke inwe ihe ndị a na ịga n'iru a mmalite na-esite na jizọs kraịst ị nabatawo jizọs kraịst dịka onye nweghị na onye nzọpụta gị ọ bụ na imebere nke a ugbu a dịrị gị ohere dịrị gị n'oge ugbu a hulata isi n'ebe ọ bụla ị nọ ka mkpere chineke onye nwaanyị nke pụrụ ime niile lee ndị nke hulatara isi ọbụla dị sọpụrụ gị na ịnata jizọs kraịst dịka onye nwaanyị onye nzọpụta onye nwaanyị mere ha ebere kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke na-aga n'iru na ndị ihe na-agara nke ọma n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị amen nwanne nwoke na nwanne m nwaanyị gị mere nke a efugo ị ga-afụkwanye ọganiru nke pụrụ iche ọbụla dị site n'ụbọchị nke wee gama n'iru jidesi ike n'okwukwe jidesi ike n'ekpere jidesi ike n'akwụkwọ nsọ n'ihi na site n'ihe ndị a ị ga-afụ ọgamnihu nke pụrụ iche na arọ nka n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị eme eme matakwana na okwu a na-abịarụnụ site na ụlọ ọrụ ndị Life bod redio Ministry akara ndị Baptist Mission Association nke mba afrịka gbara gburugburu unu ga-enweta na igwe okwu na ọ bụrụ na nwee akụkọ mgbaama maọbụ ka na ajụjụ na 08056719493 maọbụ ka na 08132900111 ka udo nke chineke nkịtasị udo na-edero n'ebe ọ dị ukwuu si na jizọs kraịst bụ onye emem.